nne m agwago m gị agwago gị echezila onwe gị egbuzila onwe gị e hmm? o nwere ofe m chọrọ ka ị mere m nne m biko biko ka m na-arịọ echegbuzila onwe gị o echegbuzila onwe gị ife anyị na-adị ebegharị akwa na-echegbu onwe gị maka Emeka ọ na-enye m nsogbu n'obi o otu ụbọchị mara gị gụziri ebe a na egwu Emeka wee enyi m nwoke adị m ebe ọ nọ ebe ọ nọ mmebe Emeka nọ hei chukwu daalụ hei ọkwa ịma na ezigbo nne ala ejikọ aka wee na-anụ siri siri sịrị gbasara nwa ya bịara ime n'ife ọbụla kwuru eziokwu nnenna nnenne ya ada nwanyị <laughs> nne mgbede ọma They don't. No. No. Nke anyị na-achọkwa nne nna nwa m. Ọ dịkwa dịkwana mma? Ọ dị nnọọ mma. Ọ dị nnọọ mma. Nsogbu adịrọ. Ka m nyenu gị aka jee chọọ ma nọ n'ime ụlọ. Nnọọ nna m. Nna. Ọ enyi m Emeka. Ee. Enyi. kịta. Iriela na mmiri shiri osikapa na ofe akwụ ofe akwụ esi ọrụ na-abata ma ahụ oroma ama amasị ka m gụtara gị ya achọrọ m ịlachasị ah. mana nnọkọ mụ na gị na-enye m obi aṅụrị mgbe ọbụla hmm, ime na ji bịa na oroma ezikwana m nsogbu adịrọ ee eh, agaji m ọrụ isi ụtụtụ echi ee eh, ah, elekwa m iji ahịhịa. mgbede dịka taa Achọkwana m ije ahịa okpukpe echi jezụọ ọ m chere gị ma nyọrọ nsogbu ihe gị mewu ama idosara gị igodo m zuru ị gaa ahịa echi biko were butere m ihe ọbụla dị nsọ <laughs> biko domego gị <laughs> aga m zụtara gị ihe chọrọ nne nna ebee ka isi

ada m mehuru ọzọ enyi gịkwa m ntị nna gị hụrụ ebe a obi ada ọkụ ya nne ịmaka ijukwu na-aga n'etiti nwa dị ike n'ahụ n'ụgbọala m ebe a ka m pụta ebe ọbụla na-aga imena hmm? achọ m mgbe ekwe m gaghị bụrụ ekwe m gaghị bụrụ ka m kwaga ebe ọbụla na-aga onye a bụ onye nnenna enyi gị nwoke chere ka m bịa nnenna anụve ngọ gị nnenna biko nye nna gị ntị n'onu ekekwe eh? nke bụ nna gị na-agwa okwu ị na-agbaru iru ọkwa ka ọ dịarị gị na mma ka ọ na-eme nwekwe ga-amụta nwa ya sị ka nwa ya tawa afọ ee eh? nene ya nna gị sịrị na ọbụkọdịrị uri na ya ga-ekwe ka imewe oyiwo gị ọ bụrụ nwa okorobịa nụnwa ọ sị na ya fụ n'ire ebe enyi ya na ya ya amaghị ebe o rubere gị na ya na-abụ ọ ya bụ iwe ya o ji abara mba ma Emeka bụ ezigbo mmanụ ọnwa zụrụ azụ nkwa nke ọ na-alụ ọrụ gara afọrọ ọ mara ọlụ ọ na-alụ ị mara ihe ọ na-alụ n'ezie n'eniru mpa n'eniru nna gị n'eni ka isi ataghịrizi ọnụ nke bụ na onye gị na ya na-abụ na-emekọta ihe ịmara ihe ọ na-arụ ịmara ebe obi ịmara ebe o si apụta inwe nke ị ga-eji wee weta n'ọnwa ikorobịa na-esogheri ya ịmara ihe ọ na-arụ ajụọ gị ọ na-arụ ị na-eme ebe anwụnta ịsụchazi otu ahụ nwezighị ị ga-asapụ nwa ọnụ gwa nna gị si ya na-ekwu ihe ọ na-arụ emeka ahụ ezigbo mmadụ ụnụ ama ya ụnụ mara ya ụnụ ga-ahụ ya anya ọwụ ezigbo mmadụ chọnụ gị ebe ahụ chọnụ gị chọnụ gị nnenna n'ihe niile na-egbuka egbuka n'ụwa ọ bụrụ ọlaedo gee ndị mụrụ gị ntị n'olu nne m nne m adaeze m gogbo oyibo m nwa m jemon o yiri nne ya anyanwụ ụtụtụ m enenebe ejegọrọ nne m ị ịma mbọ niile anyị na-agba mụ na nna gị ọ ka ọ dịgharị gị na mma na-enweghị m anya ka m si n'onwe mawa nne mma niile mma macha ihe niile m mere abụrụ n'ime obodo ka ọ gwụrụ ị ga-ekwenikwa ọ darị gị otu ahụ ọ oh, ya bụ mba anyị na-agba ya bụ mbọ nna gị na-agba ka ị wee nwe ike n'ụta di mara mma ịgụ akwụkwọ gụta akwụkwọ ọfụma ịnụdi mara mma n'odi gụrụ akwụkwọ n'odi ga-eduga gị obodo oyibo ụfọdụ ụmụ nwoke ụmụ ikorobịa na-achọ nwaanyị mara mma gụrụ akwụkwọ ga-abịa ọfụta ịpụta ọpụta ịkụrụ ihe ka ya kwụdobe ya ụfọdụ ịfọrọ ụfọdụ ruru n'elu ruo na anị na-agba moto dị iche iche agba moto elu agba nke anị isi m na ifuru nwa ikorobịa na-esogeri ya amịgharị ebe a amịgharị nwa ikorobịa ife ihe ọ na-ekpu m ụmụ agbọghọbịa ife ihe ọ na-ekpu m ụmụ agbọghọbịa akarị aka ekpe ịma nkweta onye ka aja sị gị wetu anya gị anyị tinye anya na mmiri ka ị wee fụ ihe ọma fụ nke gị ibiri n'obodo oyibo nu hmm. ịbata wee buru ụgbọala gị bata ị chọrọ ka ije jee biko biri n'ime obodo a soro buru ọgụ na mma banye n'ugbo ọma mmekwa mụnwa ka ọrụ ugbo n'ime obodo ebe a gị nwapụta ka ịbịakwa biri n'ime obodo akwa dịka gị anyanwụ ụtụtụ m oyiri nne ya kedu ka ị ga-esi wee wee gwara m tọ anya atọ n'ogbenye biko na-agbafụkwa m ya n'isi gị agbachapụkwa m ya n'isi gị mana isi nna gị ọma mma ọzọ na be ya biko hmm? biko onye m biko wetuo obi gị ma mgbe ihe ọbụla ga-eme ka nna gị anụ ka obi dị ya eh? nna wetuo biko ana m ayọkụzi onye ọbụla biko ka anyị were udo m ezinụlọ eh, emeka wee ezigbo mmanụ unu mara ya unu ga-amanụ ezigbo mmanụ mechienụ gị ihe niile na-ekwu gị akwụkwọ abụrụ a na-edo a na-agwa gị ị na-ekwu nke gị echienụ gị ebe ahụ 我呢？ njegwu nna ya dịka achọtara m ịfụ nwa m na nna nene ya lekwa onye na-achọ gị bịa nwoke nne ka ị chọrọ bịa nga esoro ya azaza oge ị na-ala ka m na-amatakwanụ bụ unu hmm. hụkwanụ ndị be gị na nne na nna gị ewele iwe biko amanyekwa chineke na ofu ụbọchị ka ị bụrụ nwunye m akpagwe gị chachi ahụ mmehụ ọzọ ee eh? mgbachi nke afọ ugwu ya pụọ echana gị menye mmakpa ọrụ ntị ebe a onwe na-eme gị n'isi eweliwe nke akparịa na eweliwe eweliwe eh? jide Mami. Eh, goma gida. Gida ne. Eh, gida. Eh, goma. Goma gida. Ya goma goma. Goma gida. Gida goma gida. Eh? Gida goma gida. Mwa. Nke a niile. Nke a sịkwụ. Nna aghọta. Nke a sịkwụ. Nna biko. Akpari wọrị. Enwekwana iwe. Aha gị bụkwana gịnị? Mama ha m nwoke. Mmiri hi mmanụ anyị. Esi na nke a. Ihe ndị a niile. Sọsọ. Nne nne nne. Thank you ewu kwenye ihe ndị a niile na nna nwa mere ihe ọ bụla o mere gbara mụnwa bụ nne ya m ga-afụ maka ya ị ga-ama ozi mana ọkwa ịhụrụ m nne nna naanị m naanị m naanị m naanị m abụgo m Corre, nego, que, que bolido. Não, como eu na que nada da mulher. Adana. Isso eu corri. Como eu corri? Eu corri, nego, que bolido. Amor, leite. Isso. Eu corri, ike Maka na ihe niile na-egbuke egbuke n'ụwa, ọ bụrụ edo. mana mgbe ị hụrụ ụmụ okorobịa bịara be anyị ụmụ gị n'anya nke ukwuu ma ha fụrụ nwoke ahụ hafụ ya ya hụrụ na ha ga gawa ya gba tintintintin gbalaga ọ maka ọmụbe ha ahụ ha fụkwa ya ahụ ejikwala mma ahụ na e ekpele Adanne. Adanne. m. Ọla m. Ewu. m ji m ọzọ. Ma nwoke. maka nwoke we ala gị e, e, e, ala gị egbu. Ehe, ọ ezigbo mmanụ. Ụmụ nwoke niile, osikwa ha niile ewu otu yanwe arala ho chobule ka gahu oso ge gba iga yi ma sho nwoke ga ya kugata ke hu agba ya afukpa ya o ya jimebe ojichi hey nenya awotakwa m ihe ị na-ekwu donu m anya ka nghọta ebe isi abịa nne anya ka ngwa gị nne m oke na nwa m awọgị mmasịrị gị asị o nwere ihe ọ bụla niile ga-eme gị n'ụwa a ga-emetụta gị m ga-abịa nsị gị jee mee ya ihe niile m ga-eme gị bụ ihe mana m gị ma m gwa gị ma ọ na m ga ndụmọdụ ma ọ kụziere gị bụ ihe mma na ime na ọ ga-abalị gị n'uru nke ịma na eziokwu nke ọ bụla esi na ọ dị gị mma akwado m gị mma ntiri gị iwu itogbu itozugo agbagba bụ izugo ihe eji mmadụ eme ebe ị nọ kịta ịmagoro ihe dị gị mma mana ihe na-adịghị gị mma nke ọbụla dị gị mma isi nọ ya ike akwado m ya maka o nwere ka ọ ga-esi wee gbaji ụdọ isi na nne gị mere gị ya na-ejuchakwara ya n'ọkpa nne m na ọkụka na ọ bụrụ nne m ma ntakwa afọ a nkwa aka m ka m dịkwa ọcha nke ọbụla isi na ọgwụ nkwe m ka m na-eso n'azụ Emeka, mana ahụrụ m gị n'anya Achọ m ihe ga-eme m a gị ahafuo onwe anyị aka nne nna m ama m na ị hụrụ m n'anya ahụkwara m gị n'anya mana ama m iche ma akara aka anyị bụ ofu gịnị nwa akara aka ee akara aka bụ ihe chineke kwadoro mmadụ n'ụwa <laughs> ebe ka akara aka ma gị bụ otu ị hụla ee aghọtara m ihe mpa gị nọ n'efu ama m ya taa afọ mpamaka maka biko ihe enyeghị ya nsogbu o nwere anyaukwu ege na ihe niile ọ gị o nwere ukwu aghọtara ọchọka ndụ ogbe nọ n'ime ụmụ ụmụ ụmụ ya <laughs> ha anyị gbasara akara aka ịmana shikpan ugbu achọghị m echile ma lụọ di nlụcha dị ya rụchi ma ya ekuma ọ kala m masha m lụrụ onye nwe ihu ọkpa ma ya ebido onu ndụ anyị ya nwee kechilo gị ime ihe ọjọọ aka gị na-ekpe ekpere arụsi ọrụ gị ike amara m shi chineke na gị nyere gị aka anyị gị ime ihe ọjọọ ma gị nwee ego ihe ohe m chọrọ nụnụ m gị n'anya <laughs> ma Miriam na-ezo ma nwụọ na Chao, ịhụnanya nwe ebe ị nọ ga-anọ ruo mgbe ebighị ebi. Hmm, ịhụkwana ngị n'anya. hichaa mmadụ ahụ gị nhicha nri zo ụmụ ya ma mpa mfekwa ahụ <laughs> Onye ebe dị otu a ka o ji were m na-akpọ gị ị chọghị ịza m enwere eme gị enwere eme gị ọ dị na emeghị echugharị m ọ nwoke mgbagha gị mana ị nọnwụrụ ụzọ ya chụgharị m nyefe ụgbọala ya si mba mba mba mba ọ dị na nne ka m na-eji nkwụkwọ nna ọgịwa <laughs> nna ka m ka ya bụrụ nwata nwaanyị ọma ọ maka ndị ji ego ọ maka ndị dị ka gị ego nwere ike ịgọrọ m ịhụnanya m ee ichemego ka ịzụfụ ịhụnanya ichemego ka ịzụfụ ya shi shigafọ biko nne ka m gwa gị ị ga-emecha bịa mgbe ị kpenara ya ọmụ biko mana nna gwa gị ha elejighi nsogbu eke mana nwoke nye mmadụ nsogbu ọ mebe achụgharị mmadụ ekele gị ọ wa agọ ọkwa gị gịnwa ibe a n'ihe ntị gị adịghị ọgụ n'isi ọkụ ya ugboro ole ka nna gwa gị na gị rapụrụ anyị ada anyị nwaanyị aka ọ sịkwa na ọ ga-eje kpọta ndị uwe ojii kpụrụ gị kpochie ọ kpochikwa gị aka ma adịrọ ya zikwa ebe a kịta pụọ ọkwa gịnwa gwa ọ bụ nne nna afọ m na ntị adịghị ọgụ n'isi gwa na

bịa Emeka nye m ego nne biko biko e, e, e, ejibe egodu m ego biko biko nụnụ biko m enye gị biko biko nweta biko m ego eji m nwaanyị a ego eweliwe nna anyị ga gị ego gị gị bịa chile anyị enye ego 미코 미코 안 오고 ọkwa mkpa nnu ji rụọ taa gịnị mere ebe a na ere ọrụ anyị anyị nọzi na-eche ha ka akpọghachi anyị ka anyị bido nke ọzọ hmm. hmm, nnenna eriela m hapụ iche ga echiche chikechike chiga wedo obi gị ala ee chineke nanị anyị n'ebe enweghị ụra chi eluigwe a ga-eda anyị ala ana enwekwana nsogbu ọbụla mmanụ hụrụ onwe ya ọga efu ime ya ee eh, wedobiga ala iche mana nna iche mana echile ya bịa nye enyi ya ego ya eh, owu ka ọ ga-ebịa nga ya etiara onye niile amachi ji ya ụgwọ eh, iche mana nna biko wedobiga ala niile ga-erecha ma nna nna mm-hmm. anyị bara ụmụ ya na

ezigbo ego gị bụ gị gboo mkpa gị were emere ihe sọrọ gị oke biko chọma biko menyenye ya ọgwụ ya fọrọ aga mbe bụ eziokwu biko biko